na na-ekene ụnụ ọnwanne ụnụ nwoke nọ nso na-ekene ụnụ ọ anyị ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị si na igbo ga-adịkwa mma ọzọ ndị si na ndozi ọdịnala igbo dị anyị mkpa anyị nwa ndị si na igbo agaghị ana anyị masị na atụmatụ nne nna anyị ha tụtara n'ụwa agaghị abụ ihe efu anyị nwa anyị sị ka anyị mebe ndozi ọdịnala ka anyị wee dozi ọdịnala igbo maka na enwere ebe ọzọ debere anyị ịma na ndị mmadụ chekwara m asụsụ kwụsị n'elu igwe wee daa ịma na onye ka m na-eme sọmtaiz nna ame nna amụ amụ ndị mmadụ che na asụsụ a na-asụ asụ n'elu igwe wee da asụsụ esi igwe n'elu igwe wee da ọkwa mmadụ mere ya somebody created language but ndị be anyị na-agwa ha sọmtin ọ dịghị aka ị nwere ike ikwu okwu otu a duto na enwere ihe ndị dị na fesbuk m ndị mmadụ chekwara mana ekene m gị ozigbo ekene m gị ndị mmadụ mmadụ nwere were eh, mobile phone gaa na Facebook na eme taịm ya na ya mana onye a na-ekwu ihe a na isi ya kedu ka aeroplane si move a lift from up ọmarọ mana ị gwara ya about how language came to be obere ibu ya because na ọgụ ya had it been na edere na Bible or na Koran ọ ka ekwe now let me tell you something ọ bụrụ na ị gaa na west cheki ebe language of the west si wee bịa ha ga-asị gị n'ọtụ fenoshia ke ihe fenoshia gịnị fenoshia ị gaa na fenoshia oduru gị jee semetik gịnị semetik the same Greek o Greek language semetik Greek language oke ijukwa semeshia ka anyị na-ekwukwe na ejekwe na semetik ọsigọ Hibru oke ejekwe na the Hibru onye ha ga-enye rizin ọ sị gị afro asia afro asia abụrụ definition ụmụ ibe ihe agara m from from ebe ha bidoro asị o fenosian from fenosian abato to semitic from semitic abato hibru from hibru ọsịsị gị na afro asia nwanne ihe abụrụ definition ihe abụrụ definition ọnwụ mbọsị ọbụla ndị be anyị matara ụmụ asụsụ niile na-asụ n'ala Igbo from A to Z from A to Z ọwụ from that day ka ha ga-ama na ihe agwa bekee na-ebugharị achịcha a na-akpọ sonkọt sonkọt sọndị sọngọd n'ọrụ ala Igbo ka o si onye mere o ji wee ka n'ụlọ ihe mere ụka ji wee jide ụlọ bụ na ọ dị gị n'ọbara onye ka o ji wee jidesi ụlọ ike maka ọ dị gị n'ọbara mana ụmụ igbe na-ele anya igotere kọmputa were kọmputa program chaa ya program si dị kọmputa wute program for example igoro kọmputa were kọmputa igoro xp ka ọ bụ bịa ọ bụ xp bịa ije wepụ dị xp na-achọ ka itinye windo 11 nwanne ọ gaghị aba ọ gaghị aba your brain is molded with a religion a na-akpọ bible ọ dịgo molded it's been molded ọnwụkwa na ị chọrọ kwa the program you have to the program through that program a program were sie wetizie anoda program that is how life work ị gaghị the program nri ewute atụ ị gaghị emego another program just e, iwu n'elu windo hp ị chọkwa itinyekwa n'elu anoda windo vista how can it work ọ nweghị ike iwe ọgụ i nweghị ike iwere mụ windo vista na-etinye na windo mxp on top mba no no no you must be program one if program one ya igbe nwike itinye ọzọ simple as abcd ị ma na ndị be anyị na-agụ asọmpi ndị be anyị chere anyị ebe igwe egwu let me be honest with you anyị abere ebe igwe egwu our people should know we are not here for play ọ bụrụ na anyị na-ekwu maka kansa we are serious n'ihe anyị na-eme because kansa na na too much kansa dị na ala igbo sọsọ anyị Igbo nwere afọ zikwe nke Afrịka ndị isi ochie kansa nọ ebe aha dị ss mana a na-ekwu kansa ịgbagoro ndị our people na not serious in anything dat's why I don't take dem serious our people never serious in ọgwụ mgbe ọbụla some nonsense na-enweghị isi you see them everywhere oge ọbụla ikwu if you like say nonsense na you see our people just for you to know ichi ịma ihe ahụ go to Facebook and see ikwuo nonsense ifu everywhere but ikwuo because ichi nwere serious ị ga-ama serious person iwu no ifu dị serious ọwụwa mmadụ ya agbado ya dị serious ahụpụla adịrọ serious bikos ọnwụ na akwụkwọ dị serious ha kwesịrị ịma o nwere something ị ga-eme ikwuo ha kwesịrị ihe kwesịrị ime ga dip ihe ahụ ikwuru then them because study na-abịa ndebe anyị ahụ ndebe anyị chere ịgụ something bụ study ịgụ something abụrụ study ịgụ ịgụ something dị iche from study something our people nwere ike ịfụ gị na ka ị na-eme something ọbịa dị ọkwụrụ ede gị kama oke ibere be mmadụ ị ga-asị ya nwanne kedu ihe a na-eme ka nsoro mere ka nye ka wee mee ị ga-abịa be mmadụ ido nna dọ mgbe ya ka otu a na-ekiri the person gịnị ka ibere ebe ahụ ibe why did you came to the place at the first place ebe ọ bụ na enweghị ihe ibere ime why did you come ibere be mmadụ kwụọ aka kpa kpa kpa emeghere gị ụzọ ịbịa kwụrụ na dọ ya aka ị na-eme gị o nwere uru ọ bara na ị bịara ebe ahụ nwanne ịdana ị batara n'ụlọ ọ na naba ebe isi pụta ọnwụ na ụlọ amarọ ihe ndị Igbo ji ata ahụhụ taa I know I can tell you ngwagodi gị sef ị gaghị ahụ ndị be anyị adịrọ sirios oke esi agba na-adịghọ sirios ichi ma I will tell you how kesi agba na-adịghọ sirios ị nwere ike ịfụ moto na moto moto apakịrị apakị moto adịrọ mma mmadụ pụta baa na moto ka ọ statị moto ekwe ha statị oche ọzọ ịma nwaanyị na moto ekwe ha statị ka e mere moto okwe ha statị ọ na-ekwusi na hey na moto ekwe ha statị something must be wrong na-enwe ihe dị moto ha statị jee chee ka ma batrị ọ dịkwa mma ma njiri ọ dịkwa mma go and study what make the motors not working ọ ka esi amanye dị serious oke ndị be anyị na nwere problem ha nwere problem but problem ha nwere ha ma nọ source all source all problem from fundamental source problem of source just ihe a na-afụ bụ elu elu elu igwe ndị by deep something that they can never see deep they ị na-akọwara ndị nwere ike ịkọwara ndị be isi ya na something mmiri is something ocheghị na egwu egwu mmadụ ole n'ime ụlọ ma ihe bụ amịrị kedu mmadụ ole na be anyị ma ihe bụ amịrị nke ihe a na-anyụ amịrị ọ ihe na-asara ihe metụrụ mmadụ n'ala mmadụ ole be anyị ma ihe ọ bụ ndị be anyị na arụ afara anyị kajikọrịkarịta ya ama mmadụ ole be anyị ma ihe bụ afara amaghị m mmadụ ole ndị igbo tute ma ihe bụ ọfọ amaghị m mmadụ ole ndị igbo today ma ihe na-eri amaghị m ndị igbo today ma ihe bụ mbe amaghị m ndị igbo today ma ihe bụ ụda amaghị m ndị igbo today ma ihe bụ ada amaghị m ndị igbo today ma ihe obi amaghị m ndị igbo today ma ihe obi na how can you survive in this thing if you don't know all these things nwa bekee na-eme ọfụma maka e nwere ndị ma ihe bi on top na-emewe ọfụma nwa bekee anaghị ewuri anya ọkụ nke be anyị bụ ịpụta ka idote ihe onye ọbụla anya ha ahachi ụna and isi ha mee anything none of them can do it isi ha mee ha agaghị eme ka let me tell you something agara m i went to work today i have two child two sons nkasi ọrụ nchọ infọmeshọn mbịakwuo okwu mbịakwakwa atụmatụ ịnọdụbe gị na-arahụ ụra mmanya aka na abụ imesịa mpụta ihe ị ga-emebe anya gị ahazi ona abịaghị ebe ebe iri uru ụmụ ibe ndị ndozi ọdịnala abịaghị iri uru ihe anyị bịara bụ ihe enye ọsara aka ka anyị na-eme awele ka anyị na-eme ka ọ dịrị gị na mụ na gị na-abụ na mma o onye bere ebe ime dị competition competition of what if I go to my house and sit down ifu m nwa m ntu ebuo m ibu ifu m nwa m ntu aza m ihu m aza so ime kwetara ọgụ because of na anyị bịara ebe ebiri na-ekwu okwu na-agba ndị be anyị sọntụrụ ọ dịghị ka anyị amaghị anyị nwere ike ime anyị nwere ihe anyị na-eme pesonali ka ndị be anyị mara amara so ọ ihe anyị abịara ebe a jos because of na onye anaghị achọ ihe anyị na-eri agụụ anaghị agụ anyị onye ọnwa mụ many people knows me here ebe m nọ agụụ anaghị agụ m abịara ebe ebe ị naghị ego gị ihe m bịara ebe ahụ because I know this thing I say it agba m ihe Amerịka pụtara I know it means ama m ihe biafra ahụ ị na-ekwu sef i know what biafra means that's why I'm at pronoun because na mara ihe ọbụ you don't know what biafra means you can never touch it because ị mara ihe da mere atụpụrụ m ụlọ ọrụ because ama m ihe m na-ekwu mụ na gị abụrụ we are not the same we are not from the same place ama m ebe m bịa i know who i am all these things i know them i never get them any book enwetara ha na n'akwụkwọ ọbụla no single book enweghị ebe m nwetara ya ọ dị iche ịgụ akwụkwọ dị iche ịma ihe dị iche mmụọ dị iche mmadụ dị iche ọ dị n'ime mmadụ ihe niile a gbasara igbo first igbo nation was created 14 not more than 14 villages in igbo land ebe ọ bụla ịfụ more than 14 villages mana e nwere wayo dị ebe anywhere you go to in igbo land for more than 14 obodo 14 more than 14 is wayo ọ bụla village and aga m agụ na aha ya 14 villages e nwere ala Igbo ala ike si nọ those villages ma na enwere obodo nwee village mana anyị na-akpọsa n'ihi n'obodo village wụ ụmụnna obodo taa so obodo 14 village wụ seven ka ọ dị ekere ya eke ịnụ ha maka eri ya na-ekwu aka ekpe onye ka ndị ọjọọ bekee si lowa Egypt lowa lowa from where Egypt bụ asụsụ Igbo because ị na-akpọ ya in a Greek way even ancient Greek bụ ndị isi ojii ancient Romans bụ ndị isi ojii all this place na-akpọ Europe here is a new place Europe were new place kemgbe Europe never exist but ndị be anyị na-calculate this as history ha na-ebido from this as history ọ history bụ ihe ụmụ Igbo because nwa bekee is a human being he must write his own way in into the system so ị gazi ebido that ị na ị ga you have been molded with the philosophy of nwa bekee so even though ị na shout every day hedị bekee bekee bekee ịmara ihe ị na-akọ shouting shouting na-akpọ nwa bekee iyi akọgịrị akọgịrị know what to start with that bible ahụ ji ebe ahụ ọya primary source bible nwere two types enwere mythology nwee allegory mythology for theology allegory for echeros ndị nze na ọzọ ịmụtabeghị mythology i wee na-akọ akụkọ maka allegory ị ga-amatagodi mythology of it maragodi nke ndị nta akara ya bifo iwe mụtazie dị allegory meaning ya so we go ọ stubbornness na ya anyị nsogbu stubbornness bụ arrogant arrogant bụ ignorance ignorance death simple abcd otu ọ dị otu a ka ọ dị so maka ndị mmadụ ebe mpụta si why not why eh, eh, biafra ipob ụmụ ibe mgbe ọ bụla ị na-anụghọ m kwuru datịrị ọ bụ because of na o nwere ihe ndị mmadụ na-eme na-adịrọ mma gbasara that name and ndị mmadụ amaghị ihe wụga nne m that is the problem ha did be na ịma ihe dị nne m pụtara ị gaghị enwe nsogbu ọ because ị maghị ihe dị ma apụta that is your problem in the first place mmadụ ga-anọkọta nnọọ ị na-ezu oche ị na-agba ama na-eme ihe niile sịrị ịbụ nwa chukwu kedu ebe ọ na-eme ka anyị werezie nnọọ litra ka anyị gana metọlọji of litra of ndị religion mmadụ na-ezu oche na-agba ama sị a ga-eje n'igwe ihe ndị ụka na-eme ndị ụka na-ezu oche na-agba ama sị ha ga-eje n'igwe how can you how can you that is exactly our people what our people doing ọ ihe ndị be anyị na-eme ihe niile e nwere n'ala Igbo nwere ihe ọ pụtara gịnị ochi mmadụ onye n'ime ụlọ ga-agwa m ihe ụdị ochi ị ga-asị na ọ na-ete mmanya kedu ihe o ji wee dị ochi gịnị we ochi ochi gịnị we ochi ọ bụrụ jọs na dị ochi onye na-ete mmanya kedu ihe we ochi kedu ihe we ochi <laughs> ụmụ igbo ndozi ọdịnala ganarị ụlọ 500 years time ụnụ ga-afụkwa ya eje ifu ndozi ọdịnala escape you now 500 years time mmadụ ole n'ime ụlọ ga-agwagodi m nke n'ihe bụ ochi di na ete mmanya di na ete mmanya kedu ihe bụ ochi go and know mbọsị ịmara ihe bụ ochi ịmara ihe m na-akọ ịmara ihe bụ ochi ịmara na latin language and greek language is nothing but igbo atụgharịrị isi n'ọbụ igbo atụgharị ya isi because this is language language is typology language is nothing but typology kedu ihe ịmanwụ typology you don't know nkata nkwụ echi ịchalenji ebe ebe ike chalenji bụ pilot maka amaghị amanya plane can never challenge a pilot maka ama m anya pilot na anya ọdịna ma ọ dị ka o si anya ọ sịkwanụ m bịa nọrọ ebe a dị m onye ọ bụla ọ gwara m eme m maka ọ pilot ama m anya plen nyanwa m anya ọtụ ndị be anyị isi anọdị ebe ọjọọ gị nwaanyị adị mma polisi adị mma kọtụma ọjọọ gị nwaanyị ga-eji anọ ebe a ị ma anya plen mba ị ga-anya m plen mba what is the problem onye ọbụla chọrọ ime ọdịnala onye ọbụla chọrọ ime ọdịnala yes anyị ma we love our own we love our own our ancestors we love them mana mara amara na enweghị ndị chere ichie na ancestor they are not the same anybody can be an ancestor but anybody cannot be ichie onye ọbụla nwere ike iwe ancestor mana onye ọbụla agaghị abụ ichie maka ndị be anyị ma ọ naghị afịa ahụ ha eche na ancestor sent maka ha na ha n'igbo ancestor abụrọkwa pasentị maka ọ naghị afịa ah. akọba so ụmụ ibe ihe anyị ji wee bido okwu anyị na kansa ahụ na dis kansa na ịmana mgbe anyị na-ekwu na ndozi ọdịnala bụ ihe mmụọ ala Igbo ọ bụ ihe mmụọ ala Igbo because mmụọ anaghị anwụ anwụ energy never dies agba mgbe ọ nọ but the body will be the body agaghị anwụ the body ga agaghị anwụ so ọ na ị na-eme those things anaghị akpata ya na ọjị anaghị akpụta ya na kaikai o nwere ihe ị ga-eme ị na-eme the information is in your DNA the information will come because ọ dị mma nụkwa ị na-asị na ọnwụ na nọkwa dị ọ dị same mpaga ha iche na ọnwụ na ọkwa ya nọkwa ihe because na anaghị anụ igbo ọ bụrụ na ị na-anụ igbo ọwụ na ị na-anụ Igbo ọwụ na ị na-anụ Igbo ị ga-ama na ọwụ nna gị nọ ebe a mana ndị be anyị anaghị anụ Igbo ihe a na-anụ bụ Igbo 1900 Igbo British Igbo translation of English na Igbo ihe ọ na-asụ and this thing ka ọ ga-ejikọba na challenge Igbo ọkwa disi British English ka ọ na-asụ ntụọrụ Igbo ọ sịrị mba na ọ bụrụ ya oje na gogo oje na gogo opestie something wetere m si m nọ ya ka ọ pụtara google google ịma mgbe e dere mba ịma onye dere mba ị na ebe anọ de mba then why do you tell me na ihe ahụ igbo ka ihe iji gwazie m na ọbụ destiny bụ the meaning of igbo na ọ bụrụ na ọ nke a na-ekwu na ọ bụ nke ahụ na google bịa how do you know we give them based on observation because ọ bụrụ real so it's just to control energy to control wave then you created this thing in your brain once you use the letter, magic you being the force then you control the energy all and I control all those things o you ihe dị ebe ahụ that language will just nonsense all inside your brain everything na happen everything happens in your brain what about language you say ọtụtụ ndị be anyị chekwara those things bụ eziokwu because all English because all Latin because all eh, French no not true ọ bụrụ eziokwu ihe bụ eziokwu ihe na-eme inside your brain what is happening inside your brain that is real ọ bụrụ nke na-eme nke nke a gwara gị what they say what they say what they say mgbe nsị gị na America bụ Igbo ọ bụrụ because of what they say go to your Google and say what is America osigo discovery land discovery land or ihe ọpụtara English discovery land or a definition a new land a new world a new word of a definition in english ịmaghị na word america definition of america new word new word a definition na ebe ka ọ na-eme new word a definition where how can you go can google it go to google and say american meaning ọ sị gị new word new word gịnị asị say na christopher columbus discover ọ mmadụ anọrọ ebe ahụ mgbe a jere when they wait there ọ ndị mmadụ anọrọ ya mana ndị igbo si na anụ amerịka ndị igbo sịrị ihe na-amị amị mba nke ahụ abụrụ ya a mba ọ ga-eje kpọrọ m ofu onye ofu onye nkịtị from somewhere ya e si abịa ga afụrụ ihe ndị a na-akọ yes bikos ịmara ihe a na-akọ bikos ihe nwere amara ihe a na-akọ ha dịdị bi na ndị be anyị ma ihe a na-akọ ya gaghị ebe anyị anyị nọ ebe anyị nọta ebe anyị nọ today bikos of ignorance enwere nobody is doing anything onye ọ bụla kwuru na ha emekwa nke a ruo na ahụ aka m na-egbupịa ya anya nobody is doing anything ignorance is a disease ignorance bụ disease so mgbe ọbụla ị nụrụ about ihe ji wee kpọọ gị ndị igbo igbo abụrụ tribe igbo abụrụ tribe igbo igbo bụ the beginners ndị mbụ bikos ihe niile nwere mbido ichere hụ na mbido enweghị mbido ọ ihe uru thing do you think that this life don't have beginning na o nwere ebe bido na just ma apịa ọ ihe mba life is a process life bụ a proses so onwere ọgbụgbe njọs nọ ihe niile si n'enye igwe wee da enwere ihe si n'enye igwe wee da ebe a wit nothing fall from heaven nwere everything is been created ndị ndị igbo si oke ka ndị na na ndị ndị ndị na-agwọ na ọgwụ n'ala igbo ọ sị gị na gịnị nwe ogbugbu ndị igbo si unu na-egwu mmiri abịa ị na-egwu mmiri kedu ihe bụ igwu mmiri <laughs> na-amagharị na mmiri bịa bịa pịa ya bụ mmiri ọ bụrụ ya bụ igwu mmiri something more than that there is something more than igwu that is ime ụta enwere ihe ọzọ O symbolize something Ogugu oh, pụtara something mmadụ igwu mmiri o oh, nwere ihe ọ pụtara ọ bụrụ just na egwu mmiri no ọnwụ na ị mara ihe ha pụtara ị marazi ihe a na-akpọ eze nwaanyị wee mara ihe na-akpọ mmeri mana mmeri bụ mmiri a na-ekwu maka energy in the sea this energy can give you electricity but no ị na-eji ebe ahụ ịtụwa ọjị ịtụwa ọkụkọ eh? because this energy is passive energy ahụ passive ka ọ passive ọ bụrụ nje ọ bụrụ mma ja ka eji akpụ ya virgin mary onye ka eji akpụ ya holy ka ndezi holy spirit ndị ndị ụka chi holy spirit ịghọtago because ọ passive ọ pure ọnwụsị ndị nwa bụ the set bụ the Christ so ịgo that place ihe ọ bụla iji pawa ahụ eme tọngụ a ka anyị ekwu maka ọ bụrụ maka pawa so okwukwe abụrụ ihe ahụ na-eche okwukwe abụrụ arụsị arụsị na elemental force is everything together join together arụsị nkwọbiri ka akpọbierie ụzọ arụsị pụta ọ ya bụ afara n'ọra afa ya n'ọra ọya bụ afara maka na afa bụ sọnkọt afara bụ sunkot all divinity of the sun ọya ka ndị ụwa na worship divinity of the sun ya ka onye ọbụla na ọ ọya ka ndị Igbo kpọrọ afara afa ọra maka ọra bụ sun dị na afa bụ divinity ọ bụ n'ọtị more n'ọtị else nothing more nothing else then itinyezie ya na mbido inye ya obi because obi bụ ihe ji ndụ andị obi bụ ihe ji ala onye oh, ka eji akpọ nwoke obi nwoke obi aha uh, bụ na personify of the mama ụtụtụ the mother of the rising sun ihe eji akpọ ala igbo or rising sun because of obi afara is a temple obi Afara is a temple one you hear about memphis ọ oh, obi afara ka a na-ekwu maka ya obi afara afara two things afa divinity represents elo which is eh, eh, ndị ụmụ gentiles is your air ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi of your ribs gara n'ara gị na chest ebe ọ gara ọya all number seven and seven is the number of afara that is what they call osiri ebe o siri pụta because this thing is based on interview cherekwenu ịmana ihe na-eme there is different things here these people are writing this history based on interview not based on concept ihe m na-agwa about concept hawa is writing based on interview because us has where did this afar came from this afara came from divinity of the sun sun court where did you get it from anyị wee sị ya na o siri ebe dị otu a pụta ha detuo series wepụzie our own so that ka ọ dị iche from our own kpụzie osiris oke anyị na-ekwu maka mama ụtụtụ ha na-asị anyị kedu ebe o si pụta anyị nọ n'isi isi nọ ya bụ the source of it ha si ọwụ isis so that they will make it different so that ọ adịghị ka your own this is typology ọihe a na-akpọ typology je go and google typology and know what is typology because mgbe ị ga-abụ ime unnecessary argument ka ị ihe ị na-akọ so when you hear about heru is oru oru is a servant servant ndị na-ekwu maka akara the principle of future iru dee na ya wee rụọ iru mmọnwụ eh, ebe a na-akpọ iru nsọ ala na Jerusalem ruo ofu na Memphis the rising sun which is obi afara that is the land of the rising sun obi afara we build it the temple there that is why the choosing people ọ bụ na-agụgharị the choosing people is the name in Memphis not the baptism name you see ebe ahụ ị na-akpọ today because number four out of the twelve is the Judah why do they choose Judah for Judaism you have to know that ị kwesịrị ịma why juda ji wee bụrụ judaism ọsọsọ ya bụ onye amụrụ ọsọsọ juda ka a mụrụ na the 12 tribe why juda you have to know what is number 4 ị ga-ama ihe number 4 in this human eh, eh, body ị ga-ama ihe number 4 because there is 12 ribs there is 24 ribs 12 here 12 here so 12 mmadụ 12 mmụọ ịghọtago na ahụ ka ọ dị then number 4 kedu ihe ọ bụ that is represent Juda eke na na afọ na nkwụ and if you go to your heart there is four chambers in your heart heart gị ji arụ ọrụ there is four different chambers n'ime obi gị ebe ahụ why o ji wee ru Juda be because of um, today's present wey na justify who you are as a person no because we fucked up mana ndị be anyị ekwe na afọ ọbụrụ ndị be anyị ekwụrọ dị ndị be don't accept ndị kwuru na a na-emegbu ha emegbu hate us they hate us hate you for what who are you gịnị ka anyị hate you for inside others that thing etinyego fear in you and you can never respond the best way na mmadụ gbuo gị zuo imekwere ka mmadụ mara na ogburu gị gachiga azụ igbuo the person ya so public afọ ya all strategy to put fear into people onye egosi na public bụ onye fear ga-aba e na public n'ime bikos onye karịrị mmadụ na ifekarị ya na mmụọ unu amụrụ idonno saịkọlọji ịgbara agba saịkọlọji onye karịrị mmadụ na ifekarị ya na mmụọ ihe ọsọkwa gị ọ fesbuk ị nwere ike nọ n'okpuru bed na dedegị yes you can write from everywhere pụta public na go and say in public ihe anyị na-ekwu na fesbuk pụta n'iro ga-abụ ya ịmalite ga-eme gị next one next time ha bụ ndị ndozi ọdịnala anyị esoro ụlọ eme gogo somtin anyị esoro eme ihe anyị na-eme bụ ihe anyị nwa na onwe anyị bụ mmụọ na-afụ anyị anyị mmụọ bụ ịgbara njem na-anaghị afụ mmụọ anyị mmadụ bụ mmụọ mana enwere ihe ị ga-eme ime mmụọ ha nọ n'ime gị apụta fisikụ bikọs mmụọ niile nwere arụ mmụọ enwere ike iwe ọkụ that body is impossible mmụọ ka never work with that body so onye ọbụla na-asị gị na ya jikwa eme nka mee nka ọ bụ mmụọ onye ahụ na-eme datin you can manipulate force elemental force yes but you must need a body you need telephone you need one to eh, remote to control the television you need the remote you need remote you need a living element and you are living element someone na control that egburu mmadụ egbuo enyere mmadụ poison o enyere mmadụ ihe ọ bụ human being na-eme ihe don't let them fool you anymore ndị ndozi ọdịnala abịago no more fooling for people human being does all everything anyị nwa bụ ndị ahụ the rich man the ignorant rich is human being the poor is the animals and we use them as sacrifice kill them unnecessarily unfortunately this is the people conscious ones who depend on us for the development of their mind because ha gara anya enwe ha n'anya anya na-esend the information to inner conscious this is awakening anya is awakening then the inner conscious is conscious then nke consciousness now you are conscious have consciousness anụmanụ is conscious but other are working like you and is your responsibility because if go nkịta etere retere before if go nkịta azụrụ azụ ka o si eme ọ ga-aga jee jide mmadụ onye onye nwere ihe ọ mere oje jide dọkpụta ya dọkpụtara ya onye nwe ya that ihe ọ na-agbago bụ na next life nkịta na-agbagote next life nkịta na-arịgote arịgote ya anyị ga anyị were ha mmadụ ga na-ajụ ka ihe adịghị mma iji anụmanụ achụ aja njụọ ya si ya kee ihe o ji ihe o ji dị mma iji anụmanụ achụ aja gogodi ka you tell me why you need animal for sacrifice achọrọ m ịma gogodi m i want to know because mụ amara gwa m all of us emechago this mistake wee nwe ya mgbe ị nọ n'ihe ụlọ ụwa ihe a na-akụ of course ihere onye most of na ya ịghọtago life is mana mgbe ọ bụla ị mere accept na ị mere all these things goes away ịghọtago bikos iche n'ebe ahụ ka ụzọ dị ọ dị ka mmadụ onye jere ụka for 50 years ọ dị 51 years jee ụka for 50 years mbọsọ ọ mataziri ụka ụka ụka na-egwu wayo wutebe mba ihe imidiri ime bụ gachighị azụ na stọdịa ihe eji egwu wayo so ụmụ ibe jeti stọdịa ndị agha na-eme ị ga-ebugo ụzọ rijet ya ka ị nwee ya bikos ọnwụ na rijet ị gaghị aghọta irijetie ya emeje stọk ya ya ịghọtazie ya ịghọtazie ebe ndị a nke ma a na-epule so ihe o ji wee dị mkpa na anyị ga-eme ndozi ọdịnala obodo during our lifetime as a younger generation most of ndị Igbo dịkwa below 30 years ka mọkwụ na-aga most of ndị Igbo dị below 30 years majority if I'm not lying maybe 70 percent of them so ọ nwụrụ na generation enwere something concrete enwere concept of life ha abago na akụkọ maka ihe maka ya akụziri nwa gị ihe ịma ka ị ga-akụziri nwa gị and the worst thing bụ na spam ị na-anyụ is the information in you you are going to pass through to your children ọ bụrụ na ị bụ okooko ụmụ ibe because ọ ihe maka ị na-erekọd na your system ihe ịma ka ị na-erekọd na your system ọ bụrụ na ị bụ okooko nwanne your system information is izi okooko ị gaghị aba amụ o nwere ike by God grace ị nwere ike mụọ onye ma ihe ma normally scientific proof ị ga-amụ okooko normally ọchọkwa were ya were 1 million jụọ ya na akwụkwọ ego nara n'iyi ka ọ bụ inyesie 1 million oje ebe ahụ ọba akọt ịkwụsịgharị ya ụgwọ ruo ebe ahụ ọba akọt inwezikwe nnukwu ego ojesie pụta were ego na-ebugharị ya were ego na-ebugharị ya ọkịta kịta ka ị nidiri infọmeshọn and enwere infọmeshọn na-akarịghị nke ndị ndozi ọdịnala fọ kịta ya ndị iwetara nke sọpasịrị anyị anyị achinye aka elu anyị soro gị na-eje inwe nke sọpasịrị ndozi ọdịnala we follow you but for the moment ndozi ọdịnala karịa lid godin infọmeshọn for the moment mana onye anyị fụkwana onye ka anyị mma we follow ọ oh, ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe enwere ihe dị n'ime ya you must suppress and balance your ego balance the force don't let your ego rule you ọ oh, nọ nso ọ oh, nọ nso wanyị nọ nso ọ oh, bụrụ ọmụma ọ mmụọ nọ n'ime m na-ekwu ọkwa mmụọ ahụ nọ n'ime gị ọkwa mmụọ nzọpụta chọrọ ịzọpụta anyị na nsogbu anyị ejighị gara gara achụ moto ejighị ikpe gara gara anya achụ moto nwanne onye nwere ego moto na achụ moto ejighị ikpe ike anya plen ọkwasa pilot n'anya ya maka adịghị ama ma ọnịcha gwara oposi ma a na-ekwu ya otu ọ dịka ihe m ji ekwu ihe a ihe m ji wepụta oge m wee were chụọrọ ndị igbo aja sọsọ na esi m n'ezinụlọ ezinụlọ ịzara ogberuru e nwere ebe a na-akpọ ama afara nwee ebe a na-akpọ ama igwe ọna amasị m ihe niile apụtara agbasi m ihe ihe niile dị n'ala igbo gbasara igbo enchentị igbo ụkwa ha igbo nne 1900 ekere gba bekee ekere ihe gbasara ụlọ igbo i know it very well ama m ihe gbasara ya ọgwụ a na-ekwu ekwu i know it very well ama m ya ihe eji eme ụmụazị obi aṅụrị mana ndị be anyị wereziri ya wee mere biznes ịmana money money is not good so ewerezie e, e, e, ọgbara biznes with nonsense ka ihe ọrizọt ịba biznes with nonsense ọrizọt otu nonsense anyị nwere ihe eji egwu egwu ihe eji eme ụmụazị a ga-akpọ ụmụazị ahụ na na tieta were mere biznes anyị were ezi na-ebu ndị be anyị ojoro ime aka ụta mmadụ ada na chọọchị ime aka ụta mmadụ ada ime aka ụta mmadụ ada ọsịọ pastọ god has called me because ị nwere infọmeshọn eji eme mmadụ ndị mmadụ obi a nwere eji eme kọnsat infọmeshọn eji eme kọnsat ịtọnzi eto biznes oru echi ọsọ n'ọnwa bekee ha meri chọọchị si na europe ka i jere ebe ahụ eme aka ụta mmadụ na eme aka ụta mmadụ na ọsọ n'afrịka ka e nwere chọọchị ọsọ n'afrịka ka e nwere chọọchị ụmụ ibe kedu ihe mere ị ga-eji were chọọchị a wee na-eri ụmụnne gị ojoro why because the mind is possessed the mind is possessed the desire desire desire ọ na-anya plan ngwa negodo anya onwe chọrọ ịma na mind adị possessed negodo anya na o nwetara the money ka ihe izu ọzọ private jet ekwentị onye asị man of God na ihe izi ọzọ private jet ịma na onye a nwere sexual desire ọnwụ na ọ na onye a nwere sexual desire that money o nwetara oge nji wee chọọ ndị ogbenye zụọ ha building a congregation adịrọ bad ọ bụrụ bad bad thing bụ na ị were the money for your personal desire that is the evil there that is the evil there ọ bụrụ aba congregation onye ọbụla ga-eme ihe ọ chọrọ onye mmiri fụrụ okwe ka ọ na-eri so mana ọnwụ ihe o jizi ego aha wee mee bụ the problem kịta anụ anyị na ha abịa na na ụmụnne anyị na-anwụ na kansa we have their number here anyị na-eji visit ha we are going to visit them all of them anyị na-aga visit ha niile we will bring the pictures here on Facebook and the video and record so ị ga-afụ n'anya gị ifu na ala Igbo ndị nwere kansa ka nkụ ha nwere ego eji nwere nobody is taking care of them ndị liver cancer ndị kansa ma ndị kansa ara na ala Igbo nke anyị echebeghị dị outside n'Igbo land no money no hospital ha enwere ego plan ha ji eje ala bekee ha enwere ego ụlọ ọgwụ anyịwa wee sị ndị ndozi ọdịnala mos champion destiny fụ na these people na ha nwere happiness in their life tinye obi tinye happiness ahụ dị gị na ị nwere ahụ isi ike ị na ala bekee iji foreign passport ehe nsogbu adọrọ ịpụta n'ụlọ ịkparịcha nwa bekee with passport ya ọkwa ya pride with paspọtụ ọ na-abụ paspọtụ passport passport aha pride gị akwụkwọ ịkpa paspọtụ foreign paspọtụ ịchọ ije America ịchọ ije England nsogbu adọrọ ịkwụsie nonsense there is somebody in your village arụ adọrọ nwa na onwe m bịazie gwa gị na enwere onye arụ adọrọ ime anya ka ịnụ ime ntị ka ịnụ ya ma anya ka ịfụ ya isi m ịma ihe ị na-ejọtụ isi m jọji ya enwere ihe edere na Baịbụl about Solomon solomon and the, and the prostitute na two prostitute bere nke solomon si na n'abalị ha na-arahụ ụla nwa ofu onye anwụ na onye nke ọzọ dinara ya n'elu di na pịa nwa ya onye cheji gbanwee nwa nwa onye nke ọzọ onye nke bụ nwa etitezi na-achọ nwa ya ọfụ ọzọ ọ nazi anya ọ bụrụ na ọ dị na ahụ nke ọ ji ịkpọrọ ya onye nke asị ọbụghị nwa ya atụrụ anụbọ ọgụ eje na nke na nke chief solomon solomon asị ha oke nsogbu adị weta na maka egbuwa nwa ka enye ha ofu ofu onye ọbụla si ebe pụọrọ m na ya nke ọzọ ahụ na-abụghị ezigbo mmadụ si gbuwa adị nwa ozugbo ozugbo ịma ihe Solomon gburu ngwa were na nwa aha nye onye nke aha si ka nwa aha mgba nwa aha too na ọ ga-ama nne m nwa si were enye nwa aha ndị a na-ekwugheri ekwugheri sọnwụ ya ha aha ọ bụ dị datị pesin datị nwaanyị aha si gbuwa nwa aha egbuwa ha si ka e gbuo ụnụ ka ụnụ nwụọ nsogbu adịrị eburu ozu onye ọzọ ọ dịka ebu kpọrọ there is no problem because of desire because ọ bụrụ na ị nwere desire they will never put you in front of war ọ sịkwa gị in my father's house there is so many mansion because inside you there is different way of thinking but you can never understand solomon marries many wives solomon is the same temple you marry many wives means that you nwere so many way of thinking inside you can you know that ị gara ama ya at the end of the day because of your desire rule you your sentiment and emotion overcloud your sense of reasoning ị gaghị afụ anything ọbụla ihe m na-ekwu but mara amara na ndị na-anaghị anụ ihe na-eso ozu ana ọ bụghị taa ka m bidoro okwu a ijiji na-anaghị anụ ihe na-eso ozu ana ọ kaara gị mma na isoro ndị ndozi ọdịnala je maka na aka na-enye enye na-anarakwa ngozi isoro chenyebere ndị na-enweghị ihe ane na-eme ndị arụ na adịrụ ị na-agba ha wizin nwaanyị dị acid so that gị were ha gbara onwe ka ị mara ma ihe ihe ọjọọ mepụtara n'ụwa yosef dinaya ị nwere ike flit were ha gbara onwe ama na nsọmfọd na-ezu ochie agba ama sowado izusia dị osi gbasia ama eji na ego private jet biko don bi private jet ndị a nwere kansa nye ha dị ndị ụwa na-atụ n'ọrụ na vileji onyinye ha dị mọni were gbara onwe maka the worst thing ga-eme gị bụ isusi ya dị osi gbasi ya ama ahụ were egoro nnukwu moto nwanne ije n'ochi na anyị mana ochi bụ dangeros ị na-egwu wayo ị na-eme ihe dị iche iche nsogbu adịrọ ka e ga-esi ewere datị nje goro moto nna cheki enyen m gwukwuru gị ogwu were egoro moto ka you imagine how stupid that so ị na akụwa na mụgwu aha ga-awụgide mụgwu forever and ever onye igwu oruzie echi gazie ebugo ga ezi gị ego ke kwere what are ke ihe ị ga-emezi ma ọ bụrụ na onye ha echighị ọzọ ị were ego nke ị nwere moto rụrụ na village ego abụna ke ke ihe ị ga abụ na ego abụna ị were ego ego zụrụ moto moto 20 million ọ zụrụ moto 20 million zụọ na somewhere in ego abụ ọ bụrụ otu a onye ọ na just go to the west all the whole actors ha niile nwere ngo ha nwere foundation all of them why ị ga-ajụgo n'onwe gị why m gwara gị na ndị be anyị adịbeghị civilized enough to understand to grass the world nna nna gị nwere ihe a na-akpọ sunkot eh, eh, sunkot a wụ the divine divinity of the sun afara onye ka na-akpọ afara divinity of the sun we, we personify this thing into villages into people's mind names so that we can hide the story all the story can reveal your ihe nne reveal gị hear is the story of your people those people na-egbu gị don mind them they do are their ancestors ọ dị ka mmadụ iti nna ya ihe nna ya bụọ ya ọnụ kedu ihe ga-eme ụlọ bụ ndị Igbo kedu ihe onye tiri nna ya ihe na-afụ n'ụwa ndị agha na-egbu gị you are their father and they kill you onye na-eti nna ya ihe what happened to them mana e nwere ka ị ga-esi akpa agwa in njọ ahụ when you apply judgment in your past observation then you bring it front to rule your future if you apply judgment in your past observation then you bring it up use way to create your future then everything will be destroyed before nwa bekee abịa enwere kọntrị how come we have thousands of tribes ndị africa amara ndị isi ojii amara ihe ndị isi ojii ndị isi ojii amara ihe and ndị isi ojii na were ụdọ ụdọ ụdọ efi kechisie onwe ha n'ikwu ngwugwu ngwugwu ngwugwu o ruo echi ọpụta ọsị ọnwa bekee look at how you destroy yourself mmadụ erughị tatizi ọ bụrụ onye si na ị gaghị anwe way of governance but nwere ihe na-akpọ prevention is better than cure ị gaa na Congo ha na-egbusi onwe ha ebe a ị gaa na Nigeria a na-egbusi onwe ha ebe a ị gaa na Cameroon a na-egbusi onwe ha ebe ahụ ịjụgharịzi why ị gaa na Sudan sete ịjụgharịzi ha na-edefend a colonial boundary can you imagine defending a colonial boundary so o nwere way nwanne na nwanne nwere ike isolve a problem apart from ịpịasa onwe ha mmadụ ga-apụta n'ime abalị jena vileji gbuzie ndị mmadụ ọnwa bekee si ha ji ebe ha jee gbuo ndị ahụ ha o ji baịbụl wee jedi ya aghọtara m bikọ ihe na-akụ ihe a maka ndị na-ekwu ekwu ịghọtago ana m agwa ụnụ na e nwere something lack ignorance we lack fundamental philosophy of ancestors philosophy of our ancestors the concept will ndị isi ojii ndị Africa lakịrị ya the lack it and that is the source of this evil in africa not nwa bekee the problem bụ this problem of information because these people anaghị ihe a na-ekwu na these people don't know it ndị a na-egbu gị don't know this thing na-agwa gị na they don't know it even nke na-achị achị sef ọ nwere ihe a na bụzi prezident na na na liberia jo check period of african president check dia history gwanụ m ka nwanne check ihe ọụkwụ a ebule ga-eji eje ụmụahịa ọụkwụ ebule ga-eji eje ụmụahịa biko kọrọ nọ i want to know before you na-ekwu okwu chegodo echiche chegodo echiche think think for yourself once ọ bụrụ na facebook na-aba mba na-ekwu nonsense think for yourself otu a ka anyị ga-esi apụ ndụ jụgodo onwe gị ajụjụ otu a ka anyị ga-esi apụ ndụ anyị nwere ọdịnarị ọkụ electricity we don't have mmadụ ga-aga na facebook west ye 4-5 hours na-ekwu maka ụka 4 hours talking about religion after o nwere any information ị wetara for your pipo to learn from apart from this thing oke ịkpụsigo ụka mere nke a zuo ochi gbaa ma nsogbu adịrọ now as a human being i need direction you nwere any information to give me what to do do you have anything to teach me even though i have been, I have been misled of course i have been deceived i agree kedu what will i learn from you i want to go i want to climb up i want to develop everybody wants to develop what can i learn from you after these four hours five hours nonsense ị ọ bụrụ na gị nwa onwe gị gaa ọ bụrụ na everyday ị na-akpọ mmadụ afa everyday nọ nso nọ nso nọ nso ịma ga-eme nọ nso will become part of your conscious mind ọ bụrụ na nọ nso wee ezigbo mmadụ to you you will begin to be a changed man ma ọ gwa na nọ nso wee ajọ mmadụ to you you will begin to be a bad person because the thought ahụ na go create nego your reality o change your way o change your energy you begin to turn to somebody you are not because of what you say and think and say ndozi ọdịnala ọwụ that sun god divinity of our ancestors the afara the divine and the ndị igbo ji wee sị na ọra bụ eze onye ka ndị igbo na-akwanyere ọra uru ndị jentil ji wee tọọ ya tọra anyị ji wee sị na atụ ọra na bụ eze ndị igbo tiri egwu si ọra bụ eze na amarago na ọra bụ eze ọra bụ strọkchọ onya nwere send the whole particles nya nwere send the whole particles to all the whole planets any planet ọbụla anwụ na-acha hụ a na planet ahụ is useless so onye maka anyị ji wee si n'ọra bụ eze ha wee si awapụzie afara tinyezie ra gịnị wụra ọsịgo sola god <laughs> nsogbu adọrọ adam the memphis the rising sun ha eto nwaanyị ụtụtụ eze nwaanyị ụtụtụ atọ ọnụ to nne chukwu sizie na ọnyanwa bụzi isis asịzie na eke ya wụzi kepra eke ya wụzi kepra kepụta kepụta kepụta eke kepụta asị ọ kepra o e nwere ndị na-abịa kepta enwere saịdị ijipt na-akpụkwa kepta nke ọzọ ya eke rising sun nke ọzọ n'ọdịda ya ọdịda anyanwụ the west change the whole language bugharịa isi bugharịa isi bugharịa isi the same thing ihe anyị wepụtakwara ewepụtara ihe na agwa gị ihe ahụ because is in your system no book can never tell you this thing not even Google mana ihe na agwa gị ngwasịa gị go and do your own research you will come and confirm bikos ị gasị emezi research ghọta ya ihe na-eji ekwu ya ote ahụka so tomorrow ọ bụrụ na ịgụ akwụkwọ sọnwụ ya gụta ya so okwu ya dịzibọ na-ekwu hey mata ọ bụrụ na a gwara gị na ịgụọ natịrị gaghị aghọta ya so ihe m ji ekwu ya ote ahụ so tomorrow bikos mma na ị nwere ike ị na-agụ akwụkwọ tomorrow agụ across all these books then you found out na ihe oh, a na-agụ bụ eziokwu kepra ọ ya bụ kepụta kepụta eke ebe a ka okike bidoro mbụ okike ofu ụfụ ọwa anwụ ọ na-afụ ya ụfụ anwụ a na-afụ ụfụ abụọ o kewa n'onwe ya division ọ bụ ọna chi abụọ na na ọ bụ ọna bifo abụọ na atọ ihe niile awụcha ihe nna nna gị dobere gị edebere the whole village is ma ogwugwuo ma nke esi ọhụụ personification of this energy ka o si pụta ihe ọ na-arụ everything is inside you but all information ka hide ebe a they hide information there for you but only one thing ị ga-ama n'ụzọ ebe ị ga-eso na onye mara ebe o siri pụta ị mara ebe o siri pụta ị wee mara afara maka na afara bụ ihe a na-ekwu maka ya divinity a na-ekwu maka ya bụ afara ya ka ọ na-eji amụọ nwa baa ya afa ọ bụkwa mma kwuru ihe ahụ ihe bụ igbo langweji amụọ nwa baa ya afa maka na afa ahụ abalị ahụ prịnsịpụl the rules and regulations they have to follow nna nwanne ka anyị pụrụ na life what happened to us wee ka anyị pụrụ na prịnsịpụl ahụ na akara ahụ e nyere anyị akara aka akara e nyere gị prịnsịpụl which they call Christ which they call Christ akara ahụ e nyere anyị na-ekwe ya ebe a ọkwa afa aba dị ya n'afa akara gị enyere gị ebe a ọya dị n'akara aka the principal rules ị ga-eso abanye gị n'afa e wee sị gị n'afa abara nwa otu ahụ ka omume ya dị afa abara gị otu ahụ ka omume gị dị na e nwere mgbe ọ ga-eme n'ala Igbo idebe 5 naira ebe a ije 5 naira ebe a ịgacha ebe ime ị gara n'ụwa ịpụta kịta na sef nwanne ike na eme ka ibiri ị na-achọ ka ị nanya na sef ọsị gị na enwe na-akpọghị ebe niile gasị ike ka o ji wee were were gaa tii na you see how things change ifuru ka ihe si wee chenji nna nwanne ọ bụrụ na ụdị ihe a na-eme anyị so o nwere ihe na-agwa anyị na na enwere something dị wrong <laughs> because diọkpara nwere ihe ọ ga-eme obere anaghị agbaghara ya mana nke obere nwa mee ya agbaghara ya ọkwụrụ ma ndị Igbo anaghị atọrọ mmadụ ịma ihe wụ ntọ ntọwụ gajizi inyo inyochasị inyochasị ihe ọwụ na a ezuru gị n'ochi ezoro ezoro wee pụọ ọ ka ntọ ịchọ ezoro ezo ndị abịa tọrọ mmadụ arụ arụ kacha arụ n'ala Igbo arụ kacha arụ na sọnkọt sọnkọt kọlchọ sọnkọlchọ ọ anyị gbawa ụmụ anyanwụ n'ala Igbo ka a na-aza anyanwụ sọnkọlchọ the culture of the sun we follow the as otu anwụ si aga otu anwụ si ebi ndụ anwụ is the light we get birth to all of them n'isi ojii ahụ ha na-egbu anyị nsogbu adọrọ onye tiri nna ya ihe ndị igbo si na ọbụghị nwata mbọchị awụfuru ogiri akwụ mbọchị abụghị mbọchị nwatakịrị wụfuru mmanụ ka a na-eti ihe na mbọchị awụfu obiri akwụ mbọchị awụfu ogiri akwụ ka a na-eti ihe jee jụọ nwa bekee mgbe nwa bekee bịara ala igbo for the first time go and ask them ịma ihe ha kwuru n'ebe a ka ekwentụrụ <laughs> ihe ha si n'ebe a ka ekwentụrụ because ihe ha fụrụ ha emeghị expect because nwa bekee mgbe ahụ amaghị about this Eh, fundamental elements ha mara ya nwa bekee si ebe a ka ekwentị bụ because for them ha mara ihe bụ ekwentị ha chebere ekwentị bụ something na-egbu mmadụ but then we have fallen anyị adago why do we fall because anyị nọ n'elu ebezighị okomoko a sị na nwata bunie nna ya elu ngwongwo na ngwongwo ayọchie ya anya nwanyị nga nwanyị nga gịnị mere nwanyị nga nwanyị nga nwanyị nga ụkwa dagburu nwanyị nga bụrụ na ya na-eje egosi ya ịmara ihe na-eme anyị ọ bụrụgodi na ịjụ n'ihe a na-agwa gị nwanne n'ime mmụọ yiwere will regret na ana mmụọ na-ekwu mụnwa bụ nọ nso nwa ejirika na-agwa gị rapụ ndị ara ndị ara pụtara onye ara pụtara mmụọ ọkwụnụma ihe ara pụtara bụ mmụọ ara bụrụ isi adịrọ mma ara bụ onye na-aga na different dimension ịpụ ha na this dimension because ọwụ ihe awụ ha na-akpa ya ihe a na-ede na a na-esegasị na na ihe apịrị apị ndị mmadụ na-akpa arụsị ọwụ this symbols na kompas a na-esegasị a na-ejigasị eme ihe anyị ihe ọcha dimension ka ọ bụ ọ dimensions ife arụsị ahụ ị na-afụ ị ga-afụcha akacha line sechasa ihe n'ime all those things will code all different dimension o nwere ebe ị ga-eme na dimension ịpụọ na so onye ara bụ onye mmụọ ọ bụrụ isi adịrị ya mma so ụmụ ibe ọ bụrụ na ụnụ ekwere ihe anyị na-agwa gị taa naanị mmụọ ị ga-regret because energy never die your information remains even though the body is dead and they will come back maybe mgbe ibezi ọzọ anyị agaghị anọzi ebe a then you regret why you tinye this information in your own system because ọ ma ha na ọbanye ego ha anya na sistem gị ilodu gị forever and ever so ifu ka ifu facebook bụ um, um, ndozi ọdịnala or ancient wisdom ya ọ bụrụ mụnwa ka ị na-emegide ọgwa na istọdi ha na igwe gị mma ma eziokwu ma ha sị ọ bụrụ mụnwa ka ị na-emegide i have spoken ọzikwa ntị tọọ ntị is the wisdom onye ọbụla ma ihe never talks too much ihe ọ na-eme bụ ọ na-egere egere the symbol of wisdom is the ear and the symbol of God is the head that's why the G represent governance ị na-aghọta ihe m na-ekwu isi that capital G ọnụ bụ ihe ahụ ebe a bara n'ime is the mouth the mouth have spoken ha sịrị na Bible that the world was made flesh and dwell among us ọ sị gị na ndị katọlik ka m na-agwazi kịta ndị katọlik si gị maka ihe a ji ebe niile ọ sị gị na-edu achịcha na-enye ndụ nke na-emeghepụ ọnụ ụzọ eluigwe ọkwa ihe ha kwuru kedu mgbe ha ji ekpe benediction eh, by six o'clock kedu mgbe Bible sị gị na man was created which day i want to know which day was man created i want to know then he tell me the time ha ji ekpe benediction ọkwa a na-ekpe angelus by two o'clock every two o'clock time change that means every two o'clock we give a new birth ka ihe a na-ekpe na ekpere ahụ the angel of the lord declined unto mary and she was conceived by the holy spirit you see that is 12 ribs and 12 ribs that is 24 a day ihe ha na-aka ntụ datụ ndị ụmụ ndị a mere ụlọ pọpị ịghọtara ezigbo pọpị ka ha mere ụlọ ọtụ ndị be anya ghọtara ihe a na-akọ ọ ka mma na iji nne ọgwa ya wee were vidio anụnwa jee na dị gị si nwunye gị ji ego dịsa one side ị na-abịa jigrechiedizbo onye na-akọ ige ndị stiri ige ya igekwa ya ige ya igekwa ya ime ama anụmatụrụ gị asị ka na oge eziokwu mara ma ma ma ba otu igbo mara ma na ma marọ bikos pepl mmadụ pepl ha na ha nọ na the other dimension so ha anaghị aghọta ihe na-eme ebe a sometimes ha chekwa na ha na-aghọta ha nwere ike ịpụta kọrọ gị nọnsens onye ọbụla je na facebook ọ je na nke ha na-akpọ ya whatsapp ọsọ ya kwuo maka mụnwa kwuo egenst mụnwa nwanne onwekwe ihe ị ga-eme n'ụwa ka mmadụ gara ikwu egenst ya mana jigodo onye ahụ kedu ihe ọ na-ekwu jọs jụọ ya kedu ihe ọwụ kedu ihe dabọghị mere jụkwa dị ọ na m si na ọdịnala igbo ga-adị ka ọ na m si na na na ewuzi na ewu achụ aja na ụmụ ewu dị bụ kọnshọs ka ha bụ go and check ma eziokwu ma asị cheki ma ụmụ anụmanụ bụ kọnshọs go and check ọ bụrụ ihe ndị a na aka na ọdịnala igbo ga-adịkwa ọzọ na anyị chọrọ ịkwụsị kansa n'ala igbo nwanne ọ ọ na-agba achọghị aghọtakwa m ndị igbo i don't understand them. aghọtara m so achọ m i want to understand because ọ nwere mmadụ na-eme ọ na-ekwu na ama aghọta ya because mma na onwe m enwere ka m si eche uche ana m eche uche na kedu ihe ndị igbo kwesịrị ime ọbara ha ruo ebe m na-eje ị na-emekwa ị na-emere onwe m asị ịkwa m kwụsị ihe ị na-eme ọbakwana Israel ege so ọ ka ị bịara leti ị bịara leti ha Israel na achọghịzi m ihe ekwu ihe ebe a maka ụmụ lapụta mmadụ ebe a ụnụ eme lapụta mmadụ ghọtago if you want to build your land you can build them but jigoro onwe gị nye example inside your heart you are not ready inside your heart because you don't know anything about fundamental element ịmara ya Israel knows je ịma ihe na-akpọ kabal kabal kabalist Israel abụrụ religion oye court kabbalist ọha na that is that place ma chọrọ m ikwu ihe mba ngazi ikwe so ụnụ amara ihu na akọ Israel is not a country ya our head office ya head office ka ọ bụ so dis people ma they know about you more than you you know yourself they want to be like you want to be like them because you you have a desire what you have is a desire but can you create this desire yourself create them from bottom of the ị nwere ị nwere everything in your hand you have it there onwe ihe Israel wetara n'igwe everything dị na Israel onwe nke ha wetara n'igwe everything is in their land everything is in their land they got it there they turn the water turn the desert turn everything turn agriculture anyị just na-ekwu n'ọnụ anyị chọrọ anyị chọrọ anyị chọrọ can we do them practicalize them ah. mmadụ ah, um, oh, si ya bụ asụsụ Igbo I mmadụ bịa nnọọ nnọọ si ya chọrọ afọ Igbo zaa ka ha na-akpọ ya zaa Emeka afọ ya bụ Mekusi Mekusi na Emeka a awụrụ eji ike o sị a awụrụ oke okechukwu okwu ya bụrụ okwu chukwu maamụ ihe ndị a na-akọ akọ nọ nso abụrụ na ọ <laughs> so Israel awụrụ Igbo ihe anyị bụ obi afara the court isis ra and n obi the trinity ihe anyị bụ all the trinity ahụ ka e chenjiri to isis ra and l ụnụ ekwesịrị ka na-ekwu ihe ebe a ndị a mgbe ọbụla amechi facebook a onye ọbụla amara ihe a ga-eme ebe a achọghị m na-ekwu destin ebe a because ikwu ihe a ndị a bịa mechie ihe obi afara ka ha chenji obi afara pụta trinity that is some court anyị nwa na-eme trinity they don't do it ọ anyị nwa na-eme some court some court is ọmụ anyị nọ the land of the rising sun obi afara is a temple go and look the first map opi afara wee temple jee cheke the first map ị ga-afụ ya ebe ahụ ọdịka mbe ọdịka tortoise ha kụọ ya na anị pịa klin ye ka ghara ịfụ ya anya idọwa ntutu si ya chọkwa ka ịfụ ya anya so ọ bụ the short cut of obi afara ya obi afara the short cut dị ewepụsịrị obi ọ ya wụzi bi ọwụghị obi ya ọnwụ biafra no o confusion bikos nkwube ihe ndị amarazi sitere na mma ihe nna agwụ na ha abịa kpachiere mmadụ ụzọ ebe a ịghọtago so confusion ọ dịzi biafra ize confusion obi obi bụ obi bikos ihe ahụ nna gị rụrụ na ya adịghị na be ya aha ọ owe obi datin is a personification of the nwaanyị ọ personification of nwaanyị bụ ihe ahụ ọ ya bụ datin mmeri ku jizọs n'aka so obi ahụ ọwụ reprezenteshọn ọwụ onye reprezentịrị ya obi nna ya onye reprezentịrị ka a na-ekwu maka ya that is all o series afara that divinity ọ bụ ihe dati obi ahụ reprezentịrị ebe o si wee pụta ụwa dati obi the heart ọ ya wụ obi because obi ji ndụ so ọ bụrụ because na a na-akpọ ya obi ọ bụrụ na ọ because of na ọ nwoke no repress ọnọchiri ọ represent ka a na-ekwu maka ya ọ bụrụ ma nwoke ma nwaanyị no ihe eji wee mee ya otu aha iji akpọ ya obi n'ala Igbo because of na nwoke anaghị apụ apụ ọ naghị anụ di nwoke anaghị mmadụ anaghị anụrụ ya anụrụ wee pụọ so ọ nọchiri obi nna ya ịghọtago so nna ya rụrụ dị obi for the gods that god aha na-ekwu okwu na ha nke ndị nwa bekee ka na-ekwu nne chukwu ije na nke ndị nnukwu mmadụ ihe a na-akpọ holy of holies <laughs> the holy of holies ọhịa a na-akpọ ya the trinity in one god chukwu nna chukwu nwa na chukwu mmụọ nsọ mgbe ọ bụla nnụ ghara chukwu our people they are mind goals to masculine yes mgbe ọ bụla ndị be anyị chukwu they go to masculine but how come the proton electron created man and woman how come ọ ka anyị create man na eletron ka anyị create bụ man na ebe ọ bụ nọsụsọ man ka ọ bụ ịnụ ha na chukwu ozugbo ọ bụrụ man ndị nkịtị so ụmụ ibe ị ga-amagodo ihe bụ orie na orie na-eri eri ịghọtago origo ya iri ọya bụ ten iri origo ya so ọnyanwa bụ isi kwọ nwa mmiri ahụ ifuru e ebe ahụ bụ oyi ọ because of the temperature of the earth mere o ji wee dị ahụ gara na ịnụ ihe a na-agwa gị n'oyi ka a na-ekwu maka ya so ụmụ ibe mara na amara n'ọrụ ndị igbo bụ ihe ga-eburu bet to mana ị na-amụta mmadụ stubborn oh. you know people have stubborn children they are there are some people na-eti gbuo nna ilu kụọ ya gbuogbuo gbatuo ya n'ala na-egbucha mma ha ọgwọ nwere ndị gburu mma ha pastọ na mma ha winch ha jee ebe a ya gbuo yes so ọ na ndị mmadụ na-emegoro gị akaja ịma na ignorance because prepared because there are so many mansions in your father's house <laughs> there are so many mansions here so ọ na if you have a judgment then you become obi afara ewere gị mere obi obi the temple ụna ama na obi bụ temple ọrụ na agbara gịnị wụ tempụ Israel bụ ihe o mini tempụ don't ịmaa na Israel mini tempụ ịmaa na Biafra mini tempụ you know Chineke kọnte onye ọbụla will come and talk any how no it's a temple of ịdị asọ ịdị asọ ịdịrị asọ onye pụtara akụ gịrị ọ na-akọ ịdị asọ ịdịrị asọ then why do you touch holy something ịdịrị asọ ebe dịrị asọ aka how ka you ụtọchi ihe dị asọ ma ebe ịdịrị asọ how can nwere ike befe irie na ekwu aka ekwu aka mgbe ndị ochie onye onye okenye ọbụla pụtaghara ojechi ije pụta ọkwụ aka ya idebe mmadụ o buru ụzọ wepụta nzudebe bifo weta ọjị Señor ha nke a kwere na ha so ichere nwa bekee dị iche iche ichere nwa bekee dị iche iche na nwa bekee iche enwe nwa nwe spen nwe itali nwe germany iche ichere nwa bekee dị iche iche nwa bekee nwe one head office nwa bekee onli have one head office onwere two so bifo ị na-asị na nwa bekee ị ga-ekwere ikwere na nke a ga-asọpọtụ anyị nke a ga-asọpọtụ anyị no one will support you they have only one source they have only one source so ọ ka mmadụ ibiri ji waya nnọọ jee gbere na ego eze gị ọnụ nwere ti ebe ahụ pụta ụzọ adịrị ya si ebe ahụ apụta n'ụzọ adịrị ya ibe ọ bụ na anyị na-emere na-eme onwe anyị aka dị na-emere oke ị na-emere onwe gị ebere gịnị ka ị na-emechitere onwe gị ebere nwaanyị ebe ọ bụ na ngwụnwa n'iwo mma ndụ mma the knife of the manual ọ ihe ọ pụtara manual man is manual sword mma ọ bụ ngụnwa bụ mma ndu so kedu onye na-eje ka onye gị aka hu onye na-eje na-ejikwa mma nke ị na-eje onye jikwa mma nke ị na-eje o jikwa mma nke iji mma nke gị then kedu ebe mma gị dị where is your own knife kedu ebe mma nke gị dị ị hapụ ya were mma nke egbupụ gị n'ụzọ because ịnọchiri ya ụzọ na ịnọchiri ya ụzọ gbupụ gị n'ụzọ na anaghị ebe ọ na-eje o nwere his desire his desire wụ ihe nwere your this resources in your land that his desire ọnwụ na enweghị ike ikiri ọnwụ na your desire is to defend your own people you have ikwesịrị ịgago chọọ ihe ga-eje defend your people ọnwụ na ya bụ your desire desire ya bụ ihe dị narị gị and dobego were ya bikos o jeje cheki ekere ihe mgbeji wee wetara desire o je weta ihe ọ chọrọ ọ nidiri were dị desire were etinye n'akpa ndị ọrụ isi bara mkpuchi m ntị everyday do you have a desire yes how do you make your desire a reality ibe na-ekwuchi m ntị ebe ahụ onye ọ bụla mbụkwa adịghị nọnsens na fesbuk ma jilet e ya ọ bụrụ na ị nwere desire na your desire is to make Igbo land a country then you go and sit down mana ka ị ga-esi ebe ya ibekwa na fesbuk dị nọnsens ebe m nọ aka ise ka m gaghị nke ogbenye agaghị kwuo m dị ọda gwara mara ma ọ bụ anyị amaghị ihe taa ma mba echi ka anyị ama ihe isi na nwa bekee bụ ivu mee nka mee nka so how do you think this evil will give you this thing? ọ iche ịkpọsị aha evo then give you Christianity then colonize us the do this ha echegharịgo ha ọ na-echegharịgo ha very repent ha o chegharịgo ajụ ka m na-ajụ ụmụ ibe ha o chegharịgo ọ bụrụ na ha echegharịgo then what are you talking about ọ bụrụ na ha echegharịbere kedu ihe ị na-ekwuzi what makes you a human being is ability to reason ability to reason makes you a human being ndị na-apụta na-akụghị akụkọ nọnsens mụ ibe aga m akwụdebe okwu ebe a echi kansa projekti anyị ndị agagodo anyị mkpa ndị na-anwụnarị anyị anwụnarị ọ ndị agagodo anyị mkpa ka anyị save good lives let us save lives ka anyị chefu esefu ndụ ndị mmadụ ịnọ dị na naijiria kpọọ naijiria nọmba na ebe ahụ na dis facebook ịnọ dị na outside naijiria kpọọ wọsọpụ anyị ka ọ wasapụ anyị soro anyị rụba ọrụ anyị na-arụ ọrụ mbadiwe ọrụ akwụkwọ ka anyị na-arụ ọrụ mbadiwe anyị chọrọ inwe kansa resach senta n'ala Igbo anyị chọrọ iprevent kansa n'ala Igbo anyị chọrọ culture and edukeshọn n'ala Igbo original one ọgwa ha ndị nkịtị ọkwa ha fake ya forever and ever ọwụ na anyị n'ụmụ anyị fake they will still come back here and cry so ọ ka mma na anyị nwetara the best information for them so that ha agaghị abịazi cry again nobody will do them nonsense again tourism n'ala igbo anyị nwere more than 20 places to visit n'ala igbo ọgwụ sọsọ ndị igbo na-evisit nsogbu adịrọ leti ndị igbo will provide the best security more than america for them to visit anywhere in ala igbo and nye ihe bụla achọ mee ihe achọ wee na ndị ndozi ọdịnala kwadoro akwado agrikọlchọ iriekwa organic food na ala igbo irie igbo ịta igbo iche iche ka igbo ị na-eri chọpụrit ị gaghị ata ihe a na-akọ ọ gaghị ịgaghị aghọta ya ị na-eri chọpụrit ị gaghị aghọta ihe a na-akọ mana ị na-eri nri ọganik igbo m na-ekwe ihe ị na-aghọta ya ihe obodo na-anaghị aghọta ya na-ekwo ndị na-eri chọpụrit anaghị aghọta ya ndị na-eri ndị na-ata pịam pịam pịam aṅụ kọstad ata akwa ara planten eti big milk eti pọdad milk gatagbom oru echi ọsị na liba ya anwụ nwaanyị na liba ga-agaghị anwụ lu ga-adịghị ị na-eri ụmụ ibe a sị m udo dịrị ụlọ ka anyị jedebe ihe ọzọ anyị gbawo ndị dozi ọdịnala igbo <laughs> o nwere egwu nkarị ịgụrụ ụlọ oge akama nsogbu adịghị ka ọ dịzi ụbọchị ọzọ ọ dị n'ụbọchị ọzọ anyị ga-agụ dị egwu ka ngwa ụlọ na nna ụlọ ọha kere ụwa maka chukwu nyere ya ike eji eke ọha okike ndị nkepụta ọya ka a si ekepụta the symbol of kepụta wodị na ọkpụkọ nsị ọkpụkọ nsị ndị grik ewere ejede na akwụkwọ si ọwụ oh, skarab skarab ụlọ ahụhụ na ịga na Egyptian symbol na skarab ị ga-ahụ dị skarab na ọkpụkọ nsị so anyị ma mana ọkpụkọ nsị bụ symbol of the creation ọ bụ anyị ma ji eke wee mee the symbol of eze nwaanyị na mmiri eke nọ na mmiri m ga-afụ eke nwaanyị ji eke ahụ ọ of eke ahụ ya wee ahụ ụnụ na afụ na be ụnụ ọ of eke ahụ wee ahụ enweghịbe so ọ bụ dị energy ka ha min kundalini ihe adị n'azụ ga ebe a ya bụ eke ya kọbra the same time na ewu ugbere mana eke dị poisonous mana kọbra poisonous so eke ahụ ga-ekwere bet to so ụmụ ibe kulonda na ọwayọ nwayọ akwụkwọ ndị ndozi ọdịnala ama is ama ndị ndozi ọdịnala na-abịa ịgụsịa ya ịpụọ ndụ ịgụsịa ya ịmụọ nwa your spam we create a human being ọka aka nwa gị ahụ ọka aka maka infọmeshọn nọleji is the key ọ bụrụ education mmadụ nwere ike irisi gị nye gị nonsense education ọ bụrụ gị ọ nọleji right infọmeshọn. Vedremo